so nímẹ̀lì rẹ̀ náà ní àdírẹ́sì ìlú peter ní akọrọ ogun ọdẹ wòye dákọ ọsùkẹ ọkùnrin wòye dákọ ọsùkẹ ojú ẹni ó dùn wọn bàtà ní ilẹ̀ òǹdé lẹ́yìn ìpèsè alẹ́ ní èrò nàlẹ́bù òǹdé wẹ báńkì ẹ ókú mmadụ egwu naijiria na nkezi ọnụahịa ego tupu ya ọnụ tupu onye aka mana nke taa ga-abụrụ maka onye egburu egbu ma ndị mmehie gbasara paụndụ every boundary of the Anambra State Government, boundary committee, and a good one, not in Marula government, the other governor, Obi Anonia. Oya no means here for Dr. Kemo Keke, let's see if we don't see the one there. Let's see Kemo Keke, Koro, going to so now, if I am a super, and going to go to ನಿಜವಾಗಿ ಕಾಯಮಾಲನ್ನು ನಿಜವಾಗಿ ಅವನು ಕಾಯನ મને યોજના કે તો કોઈ ના જો હોય નવો હોય તો કોઈ છે ને ને લોય ગુરે તો આઈ પે છે એ વાજે ને માલી બે દુનિયા હોય યા ય પાસાલા બામ વા ને ગુમા ના આઈ માં બંધુ ને ના ના ને કે બાઈ કે નું આઈ નું ọbụnala onye ọbụla were nwayọọ ijenti na aka tangod na ndị nsogbu anọrọ n'ọma abịa na asị ya na anyị na na-agba n'okwu na ihe niile a na-ekwu maka na ndị agbata obi anyị niile agbasa otubeche ma ma ma na ndọ na nteje anyị na-agba biri ndị biri ka n'a onye ọbụla ọbụla ga-enweta udo anyị niile ya sọpọtụ ya ndị orekọnọmi